atọ ọleta aka ebe ọ na ya akọrọ nwunye ya asị na nwunye ya ezigbo mmadụ nna m gwa m na afọ na ofu anya ka eji anụ nwaanyị ofu anya bụrụkwa na ogbenye ga-anụ nwaanyị mechie ofu anya ofu anya anụ bụkwanụ ndị igbo nwanne ụnụ nwoke ekene ụnụ anyị nwewo ndị nsọ ala igbo na-eme igbo na-ekwu igbo foonu m mere mmebi foonu ọzọ ka m ji ebe a foonu anyị mana ụdị foonu a na activa ninja sometimes so but nsogbu adịghị o nwere ike ịnọkọta ọ blọkụ mana ọ blọkụ ọ ga-adịkwa mma because ụmụ foonu a sometimes ọ bere china foonu a nwere ka something si wee ma akụmuleti osizie eh? mana nsogbu adị unu na anyị ga-afụ na ọ dịghị kili aka nke ọzọ ahụ nke ọzọ ahụ nọkọtara blọkụ amaghị mma o ma ọ bụ ndị ihe mmadụ na-ekwu ebe a na-ejizi blọkụ ya mana nsogbu adịghị anyị nwabụ ndị bụ ndị nsọ ala igbo na anyị kwere na ofu chukwu anyị ekwere chukwu na abụ mba anyị kwere na nsọ ala igbo anyị ekweghị ihe ọzọ mba ọwụwụzi na anyị kwere na nsọ ala bụ na anyị enweghị ike anyị na mmadụ ikwu okwu ma ọ bụ anyị kọwaa maka ụwa mba maka na ụwa abụghị onweghị onye nwe anyị niile enwe ọ ka isi ghọta ka ị ga-esi akọwa ka onye si debe wutie ka ọ ga-esi wee dinara anyị anyị ga-ekene godo aka kere ọfọ maka na anyị nwaji ọfọ ọfọ ka anyị ji ụwa bụ ọfọ ụwa anụnwa ịfụrụ bụ ọfọ anyị kene aka akere ọfọ aha ụnụ ama ha na aka akere ọfọ a sị na onye ọbụla si na ya ji ọfọ mana ọfọ ma onye kerie anyị kene aka kere ọfọ anyị ekene ndị mbụ ndị mbụ bụ nna nna nna kene ndị ọkpụ bụ nwa kene dị ndị egede bụ mmụọ nsọ ọ bụ ya ka anyị na-ekwu mgbe ọbụla anyị na-asị anyị kene ekekere ụwa akekere ọfọ kene ndị mbụ bụ nna the father then anyị ekene ndị ọkpụ ọkpụ nwoke na nwaanyị nwa nwoke na nwaanyị ụnụ emekwanye mistake maka ndị ụka na-ekwu ọ bụ ihe ha wetara na anị anyị ka ha ji wee na-eme ihe ha na-eme ma ọ bụrụ na igbo adịghị nwa bekee ahụ enwe culture ana m agwa unu nke bụ eziokwu ọ bụrụ na igbo adịghị enweghị ihe dị ka islam because islam mean isi ala ọ bụ igbo igbo ka a na-asụ ihe ịghọtago ọ bụrụ na igbo adịghị enwe ihe ga-adị ka judaism bikos ihe a na-ekwu ịgọchi ọ bụ ịgọchi ịgọchi bụ ọnwa ọnwa agwụ iti mmọnwụ ọya bụ ihe a na-akpọ chi na-agọrọ sinagọg ị na-anụ maka ya so ọ bụrụ na igbo adịghị enweghị ihe dị nwa enweghị igbo enweghị ihe nwere so maka ọ bụrụ na ọ bụ igbo gwara ha sị ha na ha aka akere ọfọ aka kere ọfọ atọ nụọ ya tu nagha nna na nwa na mmụọ nsọ maka asị unu na ọ krọs ọfọ ka a na-ekwu maka ya maka ọfọ fọ symbols ka ọ ịghọtago maka ndị ma ndị kere ọfọ nwere ike nna gị nwere ọfọ ịmaghị ihe nọ na place ịghọtago ihe na ọ ihe nọ nọ n'ọfọ ahụ ije na Facebook jee gụgụrụ onye ga-afụ na ekere ya ka ọ ụzọ nọ ka ekere ya ọ from the ọfọ ka esi nweta krọs krọs efu ha na-ebugharị bụ ọfọ ọfọ bụ latin mana e nwere ike ndị be anyị aghọta maka na ịmago na emere ya baptizim ha ewerezie mana anyị nwa na onwe anyị bụ ndị nsọ ala Igbo ma ihe a na-akọ anyị ma ebe e isi atụbo anyị anyị ma ebe enyiri ozu nọ ebe ahụ ka anyị si abụọ ya anyị kenesie ha anyị ekenezie ndị bụ nsọ ala bụ the apostles the disciples anyị nwawo ndị nsọ ala disciples nwanne onye ọbụla na-esosi nna ya ike nna ya enweghị ike ịgbachikta ya azụ o nweghị ike ime ọ naghị eme never onwebeghị mbọchị o mere bifọ nna ọnwụ na gị na nna gị na-adị na mma ị na-afụ ojebe mitin ojebe nzukọ ọ kpọọ gị ọ mụrụ nwa ndị ọzọ ọ bụghị sọ gị ka ọ mụrụ mana ojebe nzukọ ọ sị gị bịa ka unu jee ojebe ebe dị agha ọ sị gị nwa m bịa gị na ya esoro jebe ije ije nje go and verify na ọ bụkwa n'eziokwu ma ọ bụ asị so onweghị mgbe anyị nwa na onwe anyị ga-asị na anyị bụ ndị nsọ ala Igbo ala Igbo agbakọta anyị azụ nwanna o mebeghị mbụ and ọ gaghị na-eme ịghọtago so ihe anyị bịara ịkpụ arụ anyị bịara ịkpụ arụ anyị bịara ịkpụ arụ ihe ọjọọ mere n'ala Igbo ka anyị bịara ịkpụchapụ ịghọtago so anyị nwa na onwe anyị wee kwe nsọ ala kwesịe ike kwekwe nnọọ na ofu chukwu anyị agaghị efe chukwu na-abụ neva eva ofe ozu chukwu ahụ nna nna anyị hafere ka anyị ga-efe nke ahụ gbasara gị ihe ọ bụla ị na-akọ ị na-akọrọ onwe gị ịghọtago bikọs ị gaghị asụ Igbo karịa anyị ma anyị ma ihe bụ Igbo ị nwere ike ịghọta ihe bụ Igbo ịkpọ isi ala enyi <laughs> oh, wee chaa onweghị ihe a ga-akọwa na Facebook ihe nna nna anyị mere anyị nwa ihe ọ ha bikos ha nwa bịara gwa anyị si anyị nwanne nwa m nwoke nee ihe a nee ihe a nekwe ihe ha mere nekwe ihe nekwe ihe niile nna nna anyị ha mere anyị amarago ihe ha mere ihe ka ihe iji nọkọta ichebere anyị nọkọtara nnọọ pụta si na anyị na-eme nsọ ala ka anyị sobe ụzọ nna nna anyị ichere anyị nọkọtara kwube maka na nna nna anyị ha obi adịghị ya mma ọ kedu ka nwa a ga-esi wee mụọ dike ndị Igbo na-aza dike ndị Igbo mụrụ dike mụsịa dike anyị wee bụrụ akpa abụ mba nna nna anyị ha wee fụ na enwere ụmụ ha ka n'ime obi ha kawo ndị Igbo ha abịakwute anyị na mmụọ si m nwa m na-ekwe na-ekwe na-ekwe ha gwara ihe niile mere n'ala Igbo ma nke ochie ma nke ọfụ si anyị na ya chọrọ ka ala Igbo dị mma na-ekwe ihe anyị ga-eme so ihe niile anyị na-eme ọ bụghị ihe anyị ji ọsụrụ pụta mebe mba nsọ ala anyị na-ekwu okwu ya wụ na onye ọ dị foundation of creation ike ụwa ka esi wee kee ya wụ na-asọ nwanne before nwaanyị adị ime nwaanyị atụrụ ime gekwe ntị o nwaanyị na-egbu ọkụkọ ọ na-efe ọ ga-ebu ụzọ gbuo ọkụkọ kpochapụ ihe ọjọọ niile dị n'ahụ ya jekwe jee jụọ ese ihe ọ bụla m kwuru ebe a go and verify ọ ga-eje gbuo ọkụkọ gbusie ọkụkọ clean the whole body before bezie bịa iyi akwa ọ ga-eji amụ nwa so ọ bụrụ na anyị na-ekwu maka nsọ ala mara amara na ọgba arụ ka anyị na-akpụ anyị kpụsie arụ ụnụ ga-afụ na mgbanwe ga-adị n'ala Igbo mgbanwe ezigbote mgbanwe akwụkwọ ha mgbanwe nke ụmụazị ana m agwa gị mgbanwe mgbanwe kara aka mgbanwe kara aka ebe ahụ ọ ga-afụzi na tupu ndị uwe ekwube maka chukwu na ndị igbo mapụ mmadụ agaghị esi kafa kafanchan bịa gwa m ihe nna m mere ọ na-eri nsị ọ na-eri nsị kedụ onye gwara gị ihe nna m mere how do you know kedu ka isi mara ihe nna m mụrụ m n'oyiyi nna m mụrụ m n'oyiyi kedu ka gị nwa ga-esi wee mara karịa nwa ihe o ji mụọ ihe o ji mụọ m ihe o ji mụọ m o jiri tụrụ nne m ime bụ ọbara ya kedu ka mmadụ ga-esi na kafa kafanchanụ bịa na-agwa m ha nke ka nna m si wee dịọra mba asị ka ọ bụ naghị abụghị eziokwu ọ bụghị eziokwu nwanne ịghọtago so ọ bụ mụnwa ga-aka wee mara kọwaa maka nna m karịa onye ọbụla maka na ọbara ọbara nkụ ji wee mụ ọ dị ka mmadụ na-akọwara mmadụ mmadụ na-aga ịkọ gị ka esi kea ụwa n'ime n'asụsụ Igbo asụsụ Igbo isi ị na-asụ na-ege ntị ịsụrụ asụsụ sị ama m onwe m wepụtagodo ama ama somewhere ama is something that is unknown ịghọtago because onwe bụ onye si afụrụ Chukwu before mba all speculation based on imagination because ọ bụ amụma ka ọ bụ ama ụma then iwepụta ama n'akụkụ denu mụ onwe m mụ onwe m ama ọ na-agbara gị ama m nyanwe onwe ya chukwu na-agbara gị ama onwe ya ana m agbara gị ama onwe m ọ bụ ya ka ha dere asị adam and eve because kedu ihe ha dere n'akwụkwọ ọ sị gị na-ege ntị ihe ọ bụla m gwara gị ebe a go and verify ọ sị gị let us make man in our own image and likeness ama onwe ya ama ama m onwe m god oh, chukwu ma onwe ya ọ ma onwe ya jikọtago so ị gaghị edeceive onwe ya izi ọ otu eziokwu because ọ bụ nya ma ọ wụrụ image of itself datin so ị ga-atụnwuri ya asị ị ga-egwu onwe ya wayo mmadụ na-asị gị ọma onwe ya ama m onwe m onwe m i know my image ama m onwe m i know myself because mụ onwe m is me and myself ịghọtago so kedu ka ị ga-esi wee buzie chukwu wayo <laughs> nna kedu a na-akụ ụdị akụkọ ahụ akụ ọ dịghị possible na ịghọtago so all the interpretation of Igbo language dị na the akwụkwọ so we know it that's why ji gwu na anyị ga-enwe akwụkwọ nsọ ala Igbo because anyị ma ihe ha na-akụ ebe a ịghọtago ọ sịkwa unu ama dị ọha ama nke dị ọha that is deal ha bụ gịnị deal master master with the mind the mind ya maka aja asị di na nwunye nwunye bụ anụ arụ nwunye bụ anụ arụ ya then di bụ the master which is the mind oya mere ha ji si gị na the man will go to the wife's house and live the mind live inside the body ịgotago so ndị Igbo na-asụ di na nwunye nyanwa bụ adam and eve owe interpretation of di na nwunye ka e edere ụnụ asị adam and eve mana ị naghị anụ igbo ị naghị anụ oyibo enweghị nke ị na-anụ ịghọtago so anyị ga-akwụsịgodi ya ebe ahụ maka na ngwa ụlọ n'ọwa igbo ka eji wee dee akwụkwọ niile edere ụnụ agaghị ekwe mana ị na-asụ igbo everyday ị na-asụ ya mgbe ọbụla but you can never know it because uche ga adịghị ya because ị maghị onwe gị <laughs> ọ na ị mara onwe gị ama m onwe m if you know yourself ị mara onwe gị ị mara chukwu ịmara onwe gị ịmara go chukwu go and verify the truth is there ịmara onwe gị ịmara go chukwu ọ bụrụ na ị maghị onwe gị maha chukwu nwanne hapụ stori ị gaghị anọkọta buru cross from Jerusalem buru cross from Europe si na efe nonsense because ị mara onwe gị so ihe anyị na-ekwu maka nsọ ala nwanne ihe ọ ọbụla gbasara igwe wuru igbo anyị ibu ya bịa maka na ọ bụghị anyị agbataghị ya n'ama anyị agbataghị ya na akwụnakwụna anyị asịtaghị ya na asị ihe anyị nwetara ya bụ n'obi ọcha na ịkwụba aka ọtọ na ịdị ọcha ọ bụ ka anyị si nweta ya n'ezigbo omume ọ bụ ka esi ama chukwu ihe eji mara chukwu na-asọkwa ihe ọsọ nsọ ala bụkwa resizm nsọ ala bụkwa resizm mara na amara ọkwa ihe mmadụ ịsọ ihe okohoruo echi isi na a na-eme resizm nsọ ala bụkwa resizm ga-ekwe ntị ọfụma nsọ ịsọ ihe na onye ọbụla na-eru unyu onye ọbụla na-eru unyi aka ya na-adịghị ọcha ịbịa butekwana na nsọ ala anyị na-asọ gị asọ maka imete ya anyị unyi anyị maka imete ya anyị unyi ịghọtago so ịmana mgbe a na-ekwu ịmana nna agwa ndị mmadụ ihe ha chego ma ọ bụ ihe aja ọsụrụ mmadụ nwanne ihe a abụghị kọmpetishọn ọ bụghị ọgụ nne na-agbara nwa ịghọtago is of the mind ọ bụ ihe mkpụrụ obi ọ bụ ihe mkpụrụ obi gị ndị Igbo na-arụ obi nwanne gee ntị ọfụma ịrụ is what to build ịrụ is build kwema ịrụ obi gị ịrụọ n'obi gị ndị mmadụ ga-asị chọrọ m ịrụ obi ije do briks ije do do do do blọk onye ha ịrụ obi bụ ịrụ ụlọ nekwe ụlọ gị ihe obi gị wụ ụlọ gị onye wa gị inweta obi gị nweta anị gị ọnya mere ndị Igbo biko ọsọ a na-eru ya eru anaghị anọkọta arụ obi mba ihe a wụ simbụl ka egosi ụmụ ha ndị a na-amụ amụ ka nna ha dị a na-eke ọfọ ka egosi nna ha ụmụ ha ka nna ha dị maka mmadụ a na-eke ọfọ ọfọ ụfọ ekere dị na akwụkwọ ịma ihe ahụ ịmaghị ya ị na-achọ ike ọfọ iji eme gị so anaghị e, chukwu anaghị ezute ya n'ochi anaghị asịta ị gaghị asịtanwu chi na asị ị gaghị asị nwanne ị nweghị ike ịchịtanwu chi na asị chukwu anaghị asịta ya na asị ana m ahụ ndị na-asị asị eh, eh, chimchimdaalụ mee nka ee eh, ebutego chi gị nka nka nwanne n'onu igbo genụ ntị n'onu igbo chi is either good or bad ide ya chi is good or bad chi enwekweghị chi enwekweghị e, chi wu good or bad ha na-awụ ofu chi ọjọọ na chi ọma chi bụkwa ide good or bad onwekweghị nke wụchigwa chi gị chi gị chi gị chi gị chi gị nwere ike dị bad o meghị bad ịghọtago ị nwere ike isi na chi gị mba asị asị unu ekwuziri datị na ọ bụghị eziokwu unu ekwuziri ọ bụghị eziokwu na n'afọ achị m ịjụ ọsị ịchọrọ bikọsị iji program nwa bekee and ịchọrọ ịhapụ the program ịmasị ka ị ga-esi eme ya ọnụọ Jizọs tochi ịtọnụọ em Chukwu to nke nwa ịtọnụọ em ndị ndị mmiri to nke a bikọsị ịchọrọ ime ịchọrọ divert datị program na-arụ n'ime gị nwanne ihe ga-enwe virus ị ga-eme increase the virus you already have ị virus already so ị eme increase the virus ihe need the format the format ya the complete system then begin to load new information of ndozi ọdịnala and nsọ ala a na-ekwu okwu ya remove o completely ma ọ bụrụ na ị chọrọ ọgwụ na ị chọghị hapụ is your own problem onwe gị aka ịghọtago ọ bụrụ na ị chọrọ i maintain the old system maintain ya nwanne don contradict yourself ị ga-ebutere onwe gị virus ịda na ịhapụrụ ya ọ hapụ ya bikos mgbe ị e pere mpe ihe e kụziri gị asị is a program but ịmarụ ịghọtago ọ wee program that's why eji baa gị afa ịghọtago place of birth name of birth surname language country all these things are program gaa gote new computer ọ ga-ajụ gị the same thing gote new computer ọ ga-ajụ gị all these things ọ ga-asị gị your name your age place time this ọ bụ ihe a akụziri for nwata ka di sistem eji wee kụziere gị western system Luzie today that western system ịchọzighị ya ịjọsụ si na ya mapụ makpunye na anoda one nwanne destruction for you that is ịnago kanai ịnago kanai because first of all godi ihe anyị ji ekwu na ihe awụna ọkwara maka nwanne mmadụ ịghọtago ọ nwanne mmadụ ka a na-ekwu ọ of ihe anyị bịara bụ ịkpụ arụ ọ mere anyị achọghị ịma maka ndị ọjọọ anyị achọghị ịma maka ndị njọ because anyị nwere onwe anyị bịara ha anyị nwa maka ndị ọjọọ na anyị Igbo adịrọ mma ihe anyị bịara maka ndị ọjọọ anyị chọghị ịma ndị na ndị ọma onye ọbụla bụ ofu ihe ọbụla ị na-eme mara amara na nwanne ọ bụ ihe anyị ji wee bịa anyị fụrụ ndebe anyị na ha chọrọ ịpụta na this program of western world yes mana ọ bụghị otu aha ha si eche ka o si wee dị maka na ihe ha wee loaded program loaded ịchọ inwe kọmputa iche ịchọ nje sistem na ya kọmputa ka ị ga-eme ị ga-eweta program tinye first of all ọ sị gị reformat ọ naghị adị program n'elu program ọ ga-asị gị reformat o bidogoro reformat ọ reformat chaa ọgwụzie ọbezi load wezie new window kedu ka ị ga-esi ewere old system add ya new system nwanne it does not work ọ naghị awa ọkụ otu ahụ it can never that is is nwanne is impossible o nwere ike ime ịghọtago so ihe a na-agwa gị bụ ihe ga-abara gị nwa uru ọ ga-abara gị ezigbo uru because abụghị maka anyị nwa ọ maka gị nwa na onwe gị maka ọ bụ maka anyị nwa anyị nwa ihe anyị na-ekwu ọ bụ maka gị nwa na onwe gị so mbido mbidogodi izizi bugodi reformat ha ọnwụ na ịchọghọzi western system nsogbu adịghị jiri nwayọ ịghọtago bugolu ụzọ rejektie rejektie ihe ọbụla ma nke anyị ma nke ha ọnwụ na ịchọghọzi buru ụzọ rejektie everything belief imerezie research cheki bezie kedu nke bụ because you need the program to work you need it kedizi nke dịzi applicable to you advance otis wee ifili na your brain ụbụrụ ga arụbaghị ọrụ na kedụzi nke ya for your brain for ebe ị chọrọ ije ị gaghị ejidekwa ebu e, nke a n'aka nka jide nke a n'aka nka e, asị ka ọ bụ ị gaghị eji nke ebe a jide nke ebe a asịkwa ezigbo asị confusion for you ịghọtago so nsọ ala Igbo complete loaded complete loaded reformat and format reformat and the program ebe ụzọ a reformat ya ya clean everything system nwanne everything ọ bụla ịma hapụgodi forget it then we begin to feed you with a new igbo ịghọtago so onwezie nke na erughị ọrụ gị ebe ahụ ọnwụ ngwa ka ọ dịziri ịma at least inwego window 11 ị nwere this window 11 na ihe ọ bụla ị chọrọ ime ị ga-amazi ya because inwego new program ịghọtago inwego a new program which is na kịta na chukwu bụ ama nwere onye ma ya ịghọtago unknown but the manifestation of this ama is chukwu na chineke ịghọtago nyewa ka ndị igbo na-akpọ ama ha then chukwu after chukwu ịnweta chineke ọ chineke ka ha tinye as jesus christ jesus and the christ ịghọtago ji ọkụ all those things o. allegory ịghọtago ọ mmadụ na-eprichi ihe anyị nwaanyị na-ekwu today ọ ihe ọ na-ekwu ịghọtago ọ ihe o mere onwere mgbe mmadụ ji wee bịa n'ụdị nke mmadụ si Chukwu onwebeghị ebe o mere onwebeghị ebe o mere it never happens in this world mmadụ bịa ka Chukwu how can mmadụ bịa ka Chukwu ebe ọ bụ na mmadụ mmadụ na Chukwu ofu e nwere ụdị akwụkwọ a na-akọ ọ naghị ọ naghị eme gị sensị o nweghị isi ịghọtara ke ka Chukwu ga-ese Chukwu kere mmadụ ka ebe nka Chukwu ga-esi abịasị n'ụdị nke mmadụ onwere it does not make any sense Chukwu kere mmadụ how can Chukwu come as man again ịghọtago so any person ọbụla nwa onwe ya ọ mara gị Chukwu period ịmara ha na onwe gị mara gị Chukwu period o nwere ezi otu ọzọ so Chukwu ya abịa n'ime onye ọbụla ọ dị iche iche mbọsị ọbụla irughara ogo ya ọ bịa n'ime gị biri nnụnụ kpasị ya akwụrụ ya oyiyi ya akwa nnụnụ akpasị ya akwụrụ naghị eyi akwa ịkpasị ya akwụrụ isi gị iyi akwa nwanne simple ị na-eyi akwa n'isi ịkpasị ya akwụ akwụ iyi akwa onweghị akwa na-esi akwa anaghị esi n'elu adara nnụnụ nnụnụ kpasịghị a na-akwụ ya oyiyi akwa period so ọnwụ ngụ ka ọ dị ala ụzọ ahụ isi eje ọ dịghị ka ị ga-eyi nwa akwa ebe ahụ mma ụnụ mpụ ụnụ akpa a na-akwụrụ aha for 100 years enwebeghị akwa ha yiri ị na mmụọ unu today mmụọ na eje ụka aha niile ma ma ihe a na-eje for almost all their life ị ka na-afụkwa mmụọ na-asụ onye nkịtị ijigodi mmụọ unu mama jizọs ebe ka o si wepụta ụwa ọ gaghị agọnwụ gị mmụọ na-ejego ụka for 100 years ọ mara ebe jizọs si mpụ unu si asị Israel ịjụ ya kedu ebe Israel dị ọma ịghọta si Israel bịa but ọ maghị ebe Israel dị ịghọta ndị a bụ ndị jere all these ha kwere na ya ha kwere na this thing but ha amaghị ebe ọ dị ha amaghị so that means ihe ọ na-agwa gị bụ na tins o ji kpaba akwụ nnụnụ a dị akwụ that means the program aji adịghị mma nwanne ihe ahụ pure truth the program aji adịghị mma ịghọtago because ihe a na-enyere gị this program nwanne ọ bụrụ na ndị west ndị ndị europe enyeghị ụmụ ha good program ụmụ ha agaghị enyenwu ha discipline na ndị and telefon ha nyere ha ọ bụrụ na ndị china enyeghị ụmụ ha good program ụmụ ha agaghị reward ha with electronics and all this science and technology ọ bụ ihe i nyere nwatakịrị ka ọ ga-enyecha gị azụ ọ bụrụ about um, religion is called program amaghị m ụlọ ọma religion means program to reunite simple bikos ị mana mgbe ọbụla anyị nụ ha asọntị na anyị ewere ya agresively ka gasị na nwanne enweghị religion mere gị religion will save even the program you use to talk is religion the program is because ị gaghị as long as isi iwe atheist iwuhozi christian awụzi m onye omenala you still have religion in you because without that without it gịnị ga-eme gị eji wee kwuo ya the first place without it why ị ga-eji wee kwuo ị na-aga na skuulu agụ akwụkwọ kedu the program na run inside you to respond to this question a na-ajụ gị na class which program ị na-agụ 1 2 3 4 ịma ihe ha mere ịmana ihe ahụ symbols ịmana leta ahụ symbols ọ dịsị ị na-agụ 1 2 3 4 ịmana symbols ka ahụ ihe ahụ program enyere gị enye so as long as ị na-eyuzu i mee understand na one bụ ufu two wee bụọ all program because ọ bụrụ na ọ bụghị ya ka nkịta ifunu ebe nkịta na-agụ 1 2 3 4 ifunu ga ebe ewu na-agụ 1 2 3 4 ifunu ga ebe enwe na-agụ 1 2 3 4 no ị na-agụ dat that means all program ka iji kedu onye si gị kwere na one wee ofu who told you program inside you because ọ mmadụ gwara gị na one wee ofu ikwere ọkwa na asị how do you know it mana ị kwere ego ịghọtago so the same thing na-eme everywhere because ị na-arụ under program so ọnwụ na program anyị anaghị eme ọfụma mata ihe o na program anyị ji adịghị mma is as simple as that ma ya nwanne hapụ na okwu hapụ na akụkọ ihe na-eme anyị nsogbu bụ na anyị dịghị agha agha anyị ji agịrịga ndị agịrịga egbe ebe anyị na-eje nwanne hapụ agịrịga ka anyị jee focus on building forget about politics is a trick i know about it very well politics means polytrics nothing more nothing else so build your house get your own person you can't have nwe nwe anything without that place because there is a power running there is a power electricity is running so ị na-anụ maka politics is like electricity ịchọrọ electricity bụ eziokwu ịchọrọ ọkụ then ihe anyị na-afụ politics simple nwanne you cannot just go and do no it's impossible ọ gaghị awụ onye ji gị aka ọwụ your mind your mind ji gị aka there is so much so much information to reveal but ọ ga-adị n'ime akwụkwọ nsọ ala na ntara akara anyị ga-afụ ya ọ gaghị na cannot just give it out like that no ịghọtago ọ bụrụ otu a ka esi eme ihe all politics ka ị na-afụ datin period nwanne so all dị part of the religious movement politics government is part of religion but na amara unu echem religion nwe government no no no government nwe religion no religion owns government because that's why every if unu go politician na-aga azọ vote without using religious thought if unu go before onwego ebe ifru politician na this world na-aga for contest without using religious ideology you know go before so all religion nwe politics all politics nwe religion ịghọtara so ọ bụrụ na ị nweghị this foundation nwanne you are not going anywhere also if you like go and bring Christianity ọ gaghị awa go and bring Judaism ọ gaghị awa go and bring Islam ọ gaghị awa ọkụ because that is not fundamental ịghọtago because ya na-ekwu govern because religion rules the mind once you rule your mind you rule the eh, environment if you rule the mind you rule the environment simple ị gaghị eje kpọta another religion that means you are not ruling your mind you give your mind out and you want to rule the land onweghị ebe ọ na-eme <laughs> ọ dịghị possible you must rule your mind then that nsọ ala will rule our mind because onye igbo ọbụla ma ihe bụ nsọ ịghọtago onye igbo ọbụla ma ihe bụ nsọ onwe ndị na amaghị ha akọwara gị yes enwe ndị na amaghị ha akọwara gị ndị igbo si ekekere ụwa aka kere ọfọ because this world ọwụ oh, something mere ya nwanne otu ị na-aga ije na ịkwa ihe aka mmadụ na-akọ gị ata ma ọ bụrụ na onwe onye kwara gị aka anything that move is moved by something must something cannot move without something moving it ọ bụghị eziokwu something must move something to move something must move something to move so who is moving that thing that is moving that is moving that is moving what is that that is the case ọ bụrụ na ị sịrị ịma ha ụjọ na-atụ gị banye nwụọ ịmaghị ebe ị ga-eje why not to do nsọ ala then to be satisfied why not to become onye nsọ ala so that you can be satisfied ị gaghazi ị na-eche iche ụjọ ịnwụọ ịnwụ ịmaghị ihe ihe ga-afụ why don't you keep the rules and regulations so that ị gaghazi enwe ụgba ịnwụọ na ezumike ọfụma kedu ihe merenụ ebe ọ bụ na ụjọ gị bụ hey nwanne kedu ebe mmadụ ga-eje bụ ọnwụọ na eh, then oke nsogbu adịghị good and fine ka ezi ihe mere igbo onye nsọ ala de so that all those things questions can be settled because nsọ ala agwara gị na eh, nsọ ala agwara gị ihe bụ nsọ ala trust the god and do the right anyị ga-enwe awa onu obi ebe anyị na-ezi ozi ọma n'ala igbo obi nke anyị obi anyị obi anyị a na-akpọ temple whether you call it church I don't care m na-akpọ ya obi anyị anyị ga-enwe nke anyị across Igbo land anyị ga-enwe awa pepl bring them to teachings of nsọ ala so that they will die in peace ọ bụghị pieces yes because ụjọ na-atụ ha ha amaghị ebe ha ga-ejeba ha nwụọ ịbịa here we lecture you tell you what life is all about ọ wụsị ngị nwa ka ọ dịara to make a choice choice is ọ bụrụ anyị nke anyị wu to preach ozi ọma ihe ọ bụzi ndị ka ọ dịara ihe ị ga-eji ya eme bụzi up to you ọ bụrụ anyị ihe anyị chọrọ ala Igbo ịdị mma onye ọbụla nwere ihe ọ na-eme ọ bụrụ na anyị rụsịa ebe anyị na-arụ n'ala Igbo ma ịwụ sayentist o ma ịwụ o we want to expand Igbo land anyị siri ma extract Igbo land marakwanụ all those places enwere Igwe. also nwa bekee na-agwa anyị ihe dị naanị anyị how can nwa bekee archaeologists came to Igboland and tell us what our father have isi ọdịkwa anyị mma anyị ọ na-apụ dị ara archaeologist Sancho from England ọ bịagwa anyị ihe dị n'Igbo ukwu nke anyị ee eh? archaeologist from England abịa na ọkaigwe ewegwa anyị na ọkaigwe bụbụ ebe nwa bụ ebe nwa bụ ebe nwa mana nna anyị ọwụ nna anyị bụ onye wụrụ those things ihere ọ na-emekwa anyị are ah, we not ashamed ị nọ na-ekwu nonsense na-akụghị gị are we not ashamed that na one man 35 years from England ga-abịa gwa gị na ama Igbo bụ ihe nwa ihe nwa oje na Google oje dee about ị ga-ahụ ndị Igbo ha na-epost something add ah, ya English name that is a discovery Mungo Park discover kwuru the Niger Mungo Park River Niger nke anyị people believe it because ndị mmadụ believe na somebody from Rome will come and take them to heaven why not your father take you to heaven kedu ihe mere nna gị agaghị take you to heaven why must somebody from Jerusalem come and take you to heaven aghọtara m ihe a na-akọ ebe a nwanne o nwere ihe a na-eme a na-ekwu mmụọ na onwe aghọtara m ya maybe I don't know why because it's impossible ọ dịghị nwanne nwe ihe na-adịghị possible onweghị mgbe somebody from Russia will come and take you to heaven is not possible because russian man is running on that program in his head russian program n'isi chinese man is running a program a chinese program n'ime isi kokochere ihe ọ na-eme this chinese man is been programmed to protect the interest of china so kedu ka isi expect that this man will come to your land and take you to heaven e ihe a na-ama a na-akụ ebe a na me aghọtaghị m ya i don't understand so period oh, period chukwu nke anyị chukwu nke anyị chukwu nke anyị anyị chukwu nke anyị nwanne chukwu nke anyị ama ama amasị amasị nyewa bụ only person that can rescue us take us to heaven take us to anywhere not any any idol somewhere is not possible not any government no nowhere enwebeghị ebe o mere because your force is within you not outside you the almighty is within you not outside you so ka ihe na-akọzikwa n'ebe a agọtagha m ihe enwere ndị mmadụ na-eme a na-akọ me i don't understand ịghọtago so anyị Ndi ndị igbo first of all godi anyị ma na ndị igbo di religious we understand that very well onweghị onye na-asị ha don worship anything nobody said ịghọtago because worship is to clean your heart simple worship means clean your heart to wash yourself but you cannot just go and do nonsense without washing your heart that means you are living in delusion ihe a na-eme na ịka ụka ụna anaghị asụ igbo nwanne ịka ụka is mean to translate to translate something that is in the book nwanne bịa ma kpasara gị ụka ndị abịrịba na-asị bịa ma kpasara gị ụka ịka ụka is to translate ihe n'ime akwụkwọ ka emere interpretation of the of the gospel interpretation of the gospel ọ ihe ịka ụka meriri onweghị mgbe ọ sị gị jee ebe aha buru nsogbu gị bịa ndị bụ wee jee eje onwere ihe afọ mmadụ gara n'ụlọ ụka were kii moto ya nye pastọ tata ọ na-agba ụkwụ anyị afta ka o nyere pastọ kii moto esi nsi t 3 years ago ọ ka na-agba ụkwụ ana ruo taa kama ihe ga-adị mma ọ na-akawanye njọ kama ihe ga-adị mma na isi na ụlọ ụka nke a pụta banye na nke ọzọ nna asị nsị pụtara ụwa ịfụgo onye Chinese man si na chorobe na ncharafin baa na grace of God inunugo e. onye Europe si na assembles of God baa na deeper life inunugo e. no ịga na Afrịka osi na siementi taa ọba katọlik osi na katọlik taa ọba siementi osi na siementi taa ọba na nka osi na nka taa ọba na nka nwanne o anya na <laughs> ịma ihe ị na-eme were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee. E narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma na ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ, anyị ma na ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ, mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọhụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị. Kedu ihe ị ga-eme ugbu a? were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na olaobi.com o dokwara anyị na-ịgba ihe kedu ihe na nwanne ọwa a sị na ọwụ the almighty all power all power belongs to god all power all power belongs to god all power all power belongs to god nwanne then what is the case here ịgụchesie egwu a ịgụsia all power belongs to god ị na-amagharị ka nke that means nwanne ọwụ na okeke amaghị akpa isi ka ọwụ na mma abalị isi adịghị nkọ ọhịa m na-ajụ ọ bụ na okeke amaghị akpụ isi ka ọ bụ na mma mbalisi adịghị nkọ ị na-asị god is mighty god is every power belongs to god ị na-ekpe ekpere ịkwa go and go to nna godi close to ebe ndị a na-aga chọọchị pentikọstal anọ ihe a na-ekwu n'ọnụ all power belongs to god and then why are you wasting your saliva ka ihe na-waste your saliva then why are you wasting your saliva every god created you do everything and you wake up and you shout shout shout shout four o'clock in the morning you buru microphone teta n'ụra jizọs na-akpọ gị teta n'ụra ọ na achịkwa gị binie oge na-aga teta n'ụra jizọs na-akpọ gị teta n'ụra itetasia n'ụra seven akụọ ọ bụrụ na onweghị onye na-agafe nye gị ego ka ije nri nwa akamụ na bins agụụ anyị ọghị anyị ụbọchị ahụ ịghọtago ọ bụrụ na onwe onye nyere gị ego ka ije nwa akamụ na bins that morning ezigbo agụụ agwọ gị ịba odoge anya na ihe ahụ ị na-eme na ọ wrong direction oge anya na this thing wrong direction kedu ka ị ga-esi wee pụta iwuhu birikila ịbụghị kọtụma nweghị dịghị mma polisi dịghị mma kọtụma ịpụta iyiri akwa jizọs sef gaa na street na-ekwugheri west waste your days just for nothing nwanne eriri ga eri eriri ga eri ezigbo onye eriri eri ka ịbụ maka nke mbụ nke mbụ bụ na ị ịbụ onye nna gị ihe nna gị na-arụ ọrụ ugbo ndị igbo na-arụ ọrụ ugbo ịghọtago e nwere ihe gbasara igbo ga-adị n'ime akwụkwọ anyị ọ gaghị adị na pọblik ọ n'ime akwụkwọ anyị ka ọ ga-adị nwanne ndị igbo na-arụ ọrụ ugbo ịghọtago ihe eji wee sị gị na Noa bụ onye dị asọ bụ na ọ na-akọ ọrụ ugbo ugbo bụ ụgbọ na-ege ntị ugbo ụgbọ mmiri Noa na-arụ ụgbọ mmiri igbo na-akọ ugbo ịghọtago ya bụ ihe a na-agụ gị na Noa bụ onye afọrọ dị asọ maka ọhụụ na-akọtivate akọ dị mind ọ na-akọ ugbo ọ na-akọ ugbo so nwanne <laughs> ọwụ na ị wụrụ onye na-akọ ugbo ịkọpụta nri n'ime anị otu aha nwatakịrị ahụ esi wee bupụta ya n'afọ ya ị ga-asa nwatakịrị ahụ ahụ ọ bụrụ na ọ bụghị ya ọ ga-enwe ọbara ọbara n'ahụ ya niile ịghọtago ịkọpụta ugbo na anị ihe ọbụla ọsọ ya bụrụ ị ga-esa ya mmiri wee rie nke nsọmọvdem ị ga-esi ya n'ọkụ wee rie ịghọtara so ị gaghị anọkọta bụrụ mmadụ isi mụ na obi gị nsogbu adịghị n'ọbụ ije ụka nwanne ije ụka bụ ị na-aga ka a kọwara gị ihe dị na gospel na akwụkwọ ha kpọrọ akwụkwọ nsọ nke ha ịghọtago ndị nwa na onwe gị na-aga ebe ahụ onye agha na-akọrọ gị detin ọma ihe dị n'ime akwụkwọ ahụ kedu ihe mere ndị afrịka enweghị their own bible why do they use western bible to preach their own people ị na-achọ ịgwa na ha enweghị ike idenwu bible for their own ha ji wee gbara na Israel gbara na Rome so ha enweghị ike idenwu akwụkwọ ọdịnarị akwụkwọ just to teach their own children eh, nna nwanne chukwu anụnwa a na dị ekwu enwere ebe obi iche enwere ebe chukwu kwasị na chukwu nọzọ ebe niile akwụkwọ ụka niile m gụrụ n'ụwa i have read agụọ na m koran gụọ baịbụl gụọ tọra ihe m nụrụ bụ na chukwu nọ everywhere n'ime ihe akwụkwọ niile then ka ihe mere na anyị nwa na onwe anyị enwezighị ike iji aka anyị nwezie a program ịgwazi ụmụ anyị kedu ka chukwu si arụ ọrụ kedu ihe mere ndị pastọ ndị na naijiria ji eyuzu bible western bible to preach the word of god to their own children so that means enweghị ịmara na baịbụl ahụ enweghị onye ojii bụ senti n'ime ya then kedu ihe ị chọrọ ka nwa gị ka how do you kedu ka ị chọrọ ka nwa gị ti wee filie na iwere akwụkwọ na-enweghị senti dịka afa gị onye nwe mere ha ga-echenji afa atọ english name do you see ị mana ọ dịghị a mere ndị afrịka ya echenji afọ ha to english name because enweghị onye igbo bụ sent not knowing na ọ ọdosa osu abụ osu ji na ume na ya na senti ka a na-ekwu maka ya they don't know ha ama ha na all those things will send that's why ha ji wee sị ka abandụ all those names because ha na ha dị abin watch bring watch asagoghị isi na na western bible ndị pastọ anụnwa nọ n'afrịka na-akọtu nwanne all those people were the worst human ever living on earth because ha chọrọ ego they are materialistic comcoms how ndị materialism ha chọrọ ego because ọnwụ na ọwụghị ya kedu ihe ha ga-eji onye any african man chọrọ i preach about word of god he must have his own message from the land most message one if you preach about word of god from any foreign book ịmara ihe na-akọ ịmara ihe na-akọ because that book is talking about a particular place so what about your place baịbụl na-ekwu maka Israel and Rome gị side see gaa n'ime the baịbụl ị ga-abụ Thessalonic ifu Romans ifu ifu Galatians ifu ifu Israel enwere ebe ifuru ala Igbo ebe ahụ enwere ebe ifuru Igbo land ebe ahụ iburu na-akpagharị e, ị na-ekwu maka God you are telling your the fundamental of human existence is God then ị na-agwazi your children about their belief the highest mind of the child the highest mind of the child onweghị that no village no name nothing about that child in the bible that book and you, you give it to your child as a fundamental book of, book of life ị were ego nwa gị book of life without send ifeanyi anọghị ebe ife ifeanyị dị asọ enweghị ebe nsọ debe igbo nsọ adịghị ebe ahụ em debe afa igbo nsọ adịghị ebe ahụ ị ihe dị nsọ gbasara igbo ebe ahụ nọọsọ nsọ dị n'Israel bụ ala nsọ em bụ ala nsọ em Rome bụ ala nsọ e, e, ndị Galatians bụ ala nsọ amamihe e, na-akpọ ha abụọ Paul James Silas ndị a ndị dị asọ osu bụ arụ <laughs> ume bụ arụ arụsị bụ arụ chukwu bụ arụ chineke arụ ọwụ jizọs kraịst senti eh, eh, eh, god good satan black white god iwere ihe a ruo m nso ewere m mọbọghị anya iwere datin ruo m nso amara m na even ị na idiri ịkpọ gị jee psychiatrist ka agwụọ gị ịba because ị mara ihe na-eme i were datin ruo m nso akpọrọ m gị ndị saịkịa nwanne ọ bụghị maka ihe dị n'akwụkwọ ha ihe dị n'akwụkwọ ha anaghị ewe m iwe ihe na-ewe m iwe bụ onye ji ya ihe na-ewe m iwe abụghị ihe dị n'ime akwụkwọ ha because ihe dị n'ime akwụkwọ ha zi meaningful ọ dị meaningful mana ihe na-ewe m iwe bụ onye ji ya kedu ihe o ji ekwu mmadụ nọ n'afrịka somewhere in ethiopia somewhere in uganda somewhere in tanzania na-agwa ụmụnne ya that na somebody will come to save them from nwa bekee mining oh nwa bekee is destroying our land with, with gold mining petroleum dollar oburu bible bible esere jesus from rome n'aka the company na mining na his village wo the roman company oburu buru written by romans by constantine wee na-ekpe ekpere na-asị ka god the same god that man created that man na-amị mmanụ na be ya created this god the same god ka ọ na-akpọ ka ọ bịa save onye but all the same that man na-amị mmanụ aha created that thing that oh, the god who gave this roman empire power is, is all the god nyere ha the power to take your oil se nke ihe na-akọzikwana you got to so nwanne ihe abụrụ just go and do your own because it's not easy like that ọ dịghị easy you cannot just be angry and get away from Rome God no simple thing ị ga-eme bụ nsọ ala onye nsọ ala nwanne anyị ga-enye gị ihe ọbụla gbasara obi gị ihe anyị chọrọ to rest in peace for you to rest have rest of mind ọ bụ our own intention for you to have rest of mind because 30 na agaghị enye gị rest of mind ịga ebe nwanne ịga ebe a na-aka ụka ndị mmadụ na-adagharị ọnwụ na nwere common sense ihe ahụ ọ dị ọ dị na mmadụ ga-aga n'ụlọ ụka ebe ọ chọrọ peace ịhụ ndị mmadụ na-adagharị ifuru peace ebe ahụ ifuru peace ifuru peace de ndị mmadụ na-adagharị ibe ọ bụ na any kind of this place you went a ga-asị gị weta ego anyone ije ha anadie weta bring money kedu mbọsị nwanne god does not create money human being create money for exchange value mgbe e wetara ụka na be anyị anyị nwaji aka anyị were ego anyị wee rụọ dị ụlọ ụka anyị rụsịa ndị ụka nara ya anyị lụsịa ndị ụka na ọ dị hol ụka nara igbo anyị rụrụ ya but today ọ ndị ụka na kọrịsịrị anyị ụna ha niile ọ bụzi ha ji nwe ịghọta go and verify ọwụ ndị igbo rụrụ ụlọ ụka ha niile dị n'ala igbo even some rụrụ with single handed some with public uh, community ịghọta but today now ha eburuchara ha niile what is the benefit ka ezi the benefit ka ezi the benefit anyị nwetara those things enweghị ebe next thing nwa awụna ke were otu ndị be anyị si eme immigrate to Israel now to Islam the same way go to Ebonyi State because a gwara program nọ inside you mgbe ọsọ ọbụla ị like his Christianity nwanne the next door is Islam or, or, or Judaism simple because you must your spirit need a program to work your spirit need a program to work you can never deny it pure truth but nna nna anyị ha nwere program perfect one anyị nwa na onwe anyị is incapable of even ndị nsọ ala wetara ụlọ program si gị ọ bụghị iwu bụ na ị ga-enwerịrị baịbụl mmadụ one na-eje ụka nwere baịbụl mmadụ one bụ ndị ụka nwere baịbụl ana m ajụ ụnụ mmadụ one bụ ndị ụka gugoro baịbụl mmadụ one bụ ndị ụka n'ime ụlọ gugoro baịbụl so you don't need to have baịbụl bụrụ onye nsọ ala ị nwere idiri ịbụ onye nsọ ala nwanne nsọ mmadụ jụọ gị anyị ga-ewepụtara ụlọ akwụkwọ when the books are ready you have them but for the moment god mmadụ jụọ gị nwanna asịsị na ha na kristian asị na na-ewu islam asị na na judaism no ọ bụ disgrace to you to, to your ancestors too ọ bụ disgrace to your race gwa ha na ịbụ onye nsọ ala ọ jụọ gị gịnị wụ nsọ ala isiadị iwu onye holy you are an angel iwe holy holiness ọgwụkwa ha n'ọnụ imepụta ya na omume ị ga-enwe more integrity and more respect because kedu ihe nsọ ịcha unu nwere onye dị asọ ume na unu nwere onye dị asọ osu unu nwere dị asọ osu ji dị mana onye ọcha aha ma onye onye ara arab ahụ ma onye china ọ ga-adị interested to know more about you ma isi ala iwe kristian ọ gaghị ajụzi gị the next question ọ ga-ama na iwe furu efu isi ala iwe kristian ọ ga-ama na iwe furu efu because there is no more question because ọ dịghị onye china adịghị agaghị dị proud to tell you na christian onye china agaghị eme because ọ ma na christianity is western religion he knows onye china agaghị asị gị na ya jewish man because ọ na judaism is a, is a, is a, is a european religion onye china agaghị asị gị na ya wee muslim proudly because ọ na arabs ọ ga-asị gị na ya wee buda because ọma na buda is asia ọ dị okay satisfy with it because ọ chọrọ protect his own integrity ọ chọrọ protect integrity of a chinese man but onye ojii enwere integrity o nwere self esteem o nwere respect for himself that's why ọ ga-eji apụta evening na-achọ ime gị intimidate with Oh, because ị mara ihe god because ndị mmadụ na-ekwu god god they don't know what it is ọnwụ na ịma ihe wụ god you can never open your mouth and say that eh, you worship foreign god because ị mara ihe ọbụ that's why god cannot help you because ị mara ihe ọbụ had it been you know ịma ihe wụ chukwu ị nweghị ike isi na ị na-efe chukwu ọzọ ị na-akpọ isi na nye chukwu ị na-amara ebe ọ nọ nke mmadụ nyere gị baa ya afa nne igbo ị na-asụ igbo na kedu ihe ị nwere ike ịma n'ụwa ma karịa ihe nna gị gwara gị nna gị agaghị atụrụ gị asị onye ọbụla n'ụwa ga-atụrụ gị asị mana nna gị enweghị ike ịtụrụ gị asị ka ego si dị gị nna gị ga-anọkọta nnọọ were gị tinye ndị iro n'aka how do you think onweghị ebe ọ na-eme and onweghị ebe o mepụrụ onweghị ebe ọ megoro and enweghị ebe ọ ga-eme ịghọtago so the first of all first of all to appease your own those people before you your own fathers ị ga-awụgodo onye nsọ ala because from that moment your business whatever ị na-eme ebidogozi wee a ga-amagodi gị ọra amasị gị ọra ejizie nwayọ nnọọ wee kpuchapụgbazie ihe ọjọọ imekọtara ịghọtago ikwere na ntọala ha ga-ebugodo ụzọ kpochapụ bagodi bikos a ga-akpụgodo arụ gị na ma ihe imekọtara sinsi sinsi imebere iberibe akpụkọtasia ya ekpofuo bifo ihe ebidozie na-agachigazi na ọfụma ka o kwesịrị isi wee dị nwanne ọsọ gị gaa na assembles of god nothing ga grace of god nothing ga judaism notin ga anywhere in the world nothing the only save is nsọ ala nsọ ala igbo bikos ala igbo nwanne kedu ihe mere afrịka ji wee na-acha ọkụ karịsịa anywhere in the world why the ma the reason why afrịka ji acha ọkụ karịsịa anywhere in the world anwụ na-acha anwụ na-acha na afrịka always sun is life ebe ọ bụ na anwụ anaghị acha gather place suicide nọ ebe ahụ dị too much so number one godi before ị na-ekwu godi si na enwere ihe m chọrọ n'ụwa nwanne onye ọbụla chọrọ nụ for uh, um, justice ọ ga-abịa with ekwiti ị ga-abịagoro wit ekwiti nsị aka m dị ọcha nwanne any religion na-anaghị preach this thing is fake any religion na-anaghị preach ihe a is fake religion don't ever go there ịghọtago eh, fake ka ọ bụ kwụba aka gị ọtọ kwụba aka gị ọtọ nna gị gwara gị sị kwụba aka gị ọtọ gịnị bụ 11 gịnị bụ 11 11 ahị na-afụ 11 ahụ kwụba aka gị ọtọ ịma na 11 bụ 2 in roman language 11 bụ 2 ịbụọ aka ịfụrụ aka aka na-agbụkwụ ọtọ bụ ihe a ndị inglish na-asị ọ parallel straight road two straight road ịgotago fụ na aga ihu ofu na aga azụ kwụba aka gị ọtọ isi mba ị na-agbagharị na-agbagharị na-agbagharị mee ka igbe eje akụfecha ụdara awụ akụfesịa ọdara awụ agbara aka na-azụ ana ndị ejiji a na-akọnye ịgbara aka na nwanne nweghị ike akpa na-akwụ ya ebiri ndị bachiri asị ọkwa nwere obi gị ọya nwe dị anyị ọ bụghị dị bọdị o nwere ihe dị bikọs obi gị kwụsị ha na ahụ ga-ada repịasịa obi gị kwụsị the heart stop breathing now nwanne iwe ozu nwụrụ anwụ obi gị kwụsị one short minute pịa iwe ozu nwụrụ anwụ go and verify so the land belongs to the heart not you so inweta obi gị inweta anị gị ọsọkwa gị ihe ọ sọrọ gị mee n'ụwa sị na na nso gwara gị nwanne nwere ihe ị na-enweta quote me anywhere i will tell you reason why egbere ị na-enweta because anyị Igbo jụrụ gị ajụ onye mere iji aga eri erike ị na-aga ị nwere ike iche na ihe ị na-achọ wụ enyemaka nwanne erike mmadụ ị ga-eri mmadụ ị ga-eri ma mbe na nnukwu Igbo ị na-aga eri eri ka ị na-aga because for you ichekwa na enwere ihe ị na-eme because o program virus mana onye virus nọ n'ime onye ara ama anya na-apụ ara mbọsị ọbụla onye ara mara na-apụ ara ya na mbọsị ọbụla onye ara mara na-apụ ara ara ya na so ọ so ihe mere ndị a na-erugharị na-erugharị na-erugharị kpakpando na-erugharị n'ọzara ịghọtago mbọsị ọbụla ị ma na ị na-aghọ ara from that moment ịkwụsị kwụsị ime iberibe ara gị anago simple so until onye ọbụla na-ekwu maka ana igbo ịdị mma ọ bụghị onye nsọ ala nwanne hapụ onye ahụ onye wayo quote onye ọbụla na-ekwu maka ana igbo ọsọkwa ya hụ na ọ na-ekwu igbo asị igbo asịghị ya asamanga asị na ọ onye nsọ ana nwanne hapụrụ onye wayo ọ bụrụ na ọ bụghị ya jụọ ya kedu ihe bụ your intention nwanne ị gaghị agwara aka lọgụ gbara aka nwaanyị is impossible ị nweghị political power ị nweghị spiritual power spiritual power akwụkwọ ha nke ndị na-egwu wayo anara ndị mmadụ ịga arụrụ ha agwụ no ịda you have one ị nweghị ịna power ị nweghị external power ị nweghị political power ị nweghị ekwu even the right of righteousness i nwere ka ezi where are you then then how can we trust you that na enwere ihe ị ga-eme nwụrụ ndị Igbo ọ dịghị possible ọ dịghị possible nwanne because anyị nwa bụ ndị ndị Afrịka nwere ka anyị si afụ anyị na-afụ ụwa a kind of onye onye mere onye mere ike ya ọna ịghọta onye mere ike ya ọna mara amara na onye ọbụla jebere ihe nyuchie nzu ụzọ ọ na-ezu ji onye ọbụla jebere ije ndị igbo si ijebe ije nye ochie nsi ụzọ ị ga-ezu ijiji life and direct so ọ bụ ijiji ahụ ka ị na-ezuta enwere ihe mmadụ na-akarị akarị ndị nsọ ala anyị akarịgo o nwere ụdị ụmụ okwu a na-eme ekwube anyị akarịgo ya anyị akarịgo ya anyị anaghịzi ekwu okwu apụta na naijiria abụrụ nsogbu onye ọbụla enweghị obodo bụ nsogbu onye mmadụ n'ụwa you are running under virus obodo niile nwere ya obodo niile nọ n'ụwa nwere ndị nkịtị they always have ịghọtago obodo niile nwere ya nwere ndị a na-aba emeka ha too o nwere ndị afa nna ha bụ otu agwụ ha too si na ha achọzighị ịzụ ofu otu agwụ ha chenji afa ha tụwa afọ ọzọ so that means to show you afa is nothing ịghọtara o chenji ezebe afọ ọzọ that means name is nothing so ifuru ya na that the problem abụghị nem Nigeria system adịrọ mma because nge nwana onwe gị adịrọ mma because ọwụ ngwa produce the system that is hurting you ọwụ ngwa produce this aba arụ na-eme na Naijiria o ruru ndị awụsa ruo ndị Yoruba ruo ndị Benin ruo ndị Igbo onye ọbụla nna na confined environment wa arụ ka ọ bụ arụ onye ahụ bụ arụ so onweghị mgbe ị ga-anọkọtasị na Chukwu ga-ejọzụ tati ahụfọdụ na ọkesie gị jee gị ebe ahụ asị ka ọ bụ asị asị so the only option ị nwere ọwụ na ị nọ na ị na-ata afụfụ ị ga-ebugodo ụzọ givegodi up as a self jụgodi mmụọ gị ajụjụ gị na mmụọ gị rijizi agrimenti ife pụta mazụ nwere ihe mmụọ gị gwara gị mee ọ bụghị ịnọkọta nnọọ iji ọsọ mapụta na-akọtu mba ị ga-ebugodo ụzọ kpụgodo arụ n'onwe gị bikos ụka niile na naijiria 99% of ụka naijiria bụ fake 99.9% of ụka in Nigeria Africa fek ego so onweghị that's why ihe anaghị adị mma because the corrupt mind a sị na onye aghụghọ nwụọ onye aghụghọ eri so sọsọ corruption do everywhere put in the, even na your house mmụọ ga-asị gị butere ya ego mmụọ is corrupt mpụ is corrupt nwanne gị is corrupt everybody is corrupt not the government is corrupt the people are corrupt ị ga na-agwa mmadụ eziokwu ọ na-achọ ka o si the back door ị ga-agwa nwanne gị eziokwu na nwanne gị maa na eziokwu even your brother na-eme insist sikwe ka o si the back door nwanne gị nwoke ka o si back door gwa your brother <laughs> ị ya mmụọ unu ga-asị gị na ya mana ụka ma asị bọtụ ahụ gịnị kedu onye n'ime anyị ndị igbo na-asị enwere ndị igbo ị ga-abịa ịjụọ na si ya kedu ihe mere unu unu ji aga na judaism onye gị anta odo ga ya na onye adị corrupt so or oh, because of this thing you want to go to judaism this man onye a na-atụ asị na ọ na-atụrụ onwe ya ịchọrọ ije na judaism because ịchọrọ ịtụ asị ịchọ ya ịtụ asị ezie n'anya ọkwa ka ebule ga-ejeje ọmahị ịchọ ya ijisi bụ ndị mmadụ na agba nne chechie n'ihe a the same thing na-eme na family everywhere mmadụ ga-eje n'ụlọ ụka ebe ya na disi pastọ anaghị eme ọ sị gị ee mana mana gịnị that means ịma ịma na destin abụghị eziokwu then why do it kekwe n'ihi na-emeri ya ị na-eme oke o nwekwara ndị na-ekwu okwu maka e, freedom na ntị ya nwanne ka ekwena ihe a na-emere destiny ọ sị na ya mana anyị mana ọha eziokwu mana mana gịnị kwana ka ezi ewu dị mana jee ka ihe ọbụzi ka ihe mere ọnwụ na anyị chọrọ destiny why don't we go and get it and take it kedu ihe mere mana why do we ka ihe anyị ji atụrụ onwe anyị asị nwanne ọnwụ na ya achọghọzi nọ n'obodo a ka anyị pesa this place gịnị ka ihe a na-emekwe na masaji okwu na-eme mana mana mana mana mana gịnị eh? ọnwụ na ị chọrọ ịnọ ebe a n'ọdị ọnwụ na ị chọghị ọdị ịnọ ime ihe na do something ọnwụ mana mana mana gịnị kwana eh? ana m aghọta ihe ndị a na-ekwu that is why the place is corrupt ọ bụghị ya not all ka ọ dịbe oke ka ọ dịbe ọgụnọ even that old man na-achị ụnụ the same character ahụ nọ gị n'ime nọ ị ga-asị dị manụ nwanne you are old enough na ị kago nka hapụrụ young people dis place ka ha chi ya ọ sịghị yes I am old bọtụ bọtụ gịnị what is bọtụ there but what ijejuo gọvanọ gọvanọ dịghị capable of having this place ọ sịghị ee but you know na you know what Eh, you know you kedu ihe you know what you know na you know what eh ibunye mmadụ ahịa ijeghị na ya ego iru ebe ahụ nwanne ka ebe ndị ahịa ọsị ọ ya mmadụ ha enyebeghị gị ego ọsị gị ha enyebeghị ya ego isi awaghị kwara kwa asị m gị ebunyere mmadụ n'aka ọsị but you know Nigeria na ino ah, Nigeria gịnị kwanụ ebiri m gị ahịa ka inye m ego mbịasị na gị ego isi mbọtụ you know naijiria you na ihe bụ ihe odo oge anya na onye ọbụla nọ ebe a dị corrupt that is why wesị gị nsọ ala nsọ ala we free your mind all those agwa ọjọọ niile a iwere emepe dosbin ganye ya n'ime so mgbe ahụ mmadụ bezie jụọ gị ajụjụ ihe ahụ i kwuru ka ị mere irukwa echi ọ bịakwa ege na ọ jụọ gị ị ya ofu ihe ọ bụghị ọ ajụọ taa jụọ gị ị ọzọ echi ikwu ọzọ nwanne echi ikwu ọzọ ọnwụna nwere isi ọnwụ na ị ghara ihe nọ brọvish aha gaghị na dosbin ha yes nwanne ihe sikatara gị ike osiere gị for the meantime period quit close ihe sikatara gị ike osiere gị for the mgbe ahụ hapụrụ ihe ọjọọ ahụ osiere gị jos fụ mgbe ahụ hapụrụ ihe ọjọọ ọgwụna later later things will change simple that because ndị agha dụrụ to give up nonsense ha adịghị ready to give up nonsense but they will cry off ị chọghị ịhapụ ihe ọjọọ but after you complain complain gịnị gwanụ me na-eme hard man fast guy smart guy nwanne a sị na ofe aratara na aha okike anaghị eju afọ a na-ebuga ya eje amerịka a na-ebuga ya eje amerịka pasmaga nwanne ada ebuga ya eje amerịka e nwere ndị na-ati muvi na naijiria ndị ahụ enwekwe paspọtụ mana ife a ka a na-asụ american english na muvi like this ị na-asị ma ha obigo amerịka <laughs> nwanne ada ebuga ya eje amerịka iru amerịka guys akwụsị gị iru amerịka ifediz gbagbuo guy gbagbuo wee guy ije na-enye ndị be anyị nsogbu n'afrịka ha na-eme na ha ama guy ịghọtago ha na-eme ha ama guy ọ dasịwa o ji eme ha gbaa tiketi jebe Thailand jebe Malaysia ha chere a na-eme gaị ebe ahụ nwanne ebe ahụ abụrụ dị gaị ka a na-eme dị iche ịrụ gaị gaa America if you stand in Chicago 5 minutes then mara na mmụọ na-atụrụ gị asị kpọọ onye nọ America go to Chicago nwanne jee na Chicago waa mee guy ighe ozu nwụrụ anwụ ighe ozu nwụrụ anwụ pịọ ekirịta ife na abụ so ada ebuga anyị eje America ụmụ ibe ihe mere anyị ji ata ahụhụ n'Africa wụna nwanne anyị na watch too much Hollywood movie anyị na watch too much Hollywood movie coupled with this nonsense western religion, religion nonsense onye a tinyere anyị na nsogbu anyị ji na ndị na eti isi anyị na-achị ọchịchị since 1958 the worst place in Africa n'ugwu Hausa ka ọ dị this most wretched place in the world n'ugwu Hausa since 1958 ka ndị a chịbara ọchịchị gịnị eji ete isi anị ihe ejidere n'isi anị legodi ndị dubai ndị dubai na-ete isi anị ọkwa m same koran a ha ji ka ndị dubai ji ọkwa koran a ndị saudi arabia ji ka ndị be anyị na-ete isi ana ji eh? kedu izi ihe mere nke ha ji dịrị iche that enwe enwere gwara m na agba ihe dị n'ime akwụkwọ ahụ nwere ihe ọ na-ekwu maka ya ọ na-agwa gị somebody somewhere living in Mecca making Mecca great making Mecca powerful place and ibutezie ego n'Afrịka ị gaa na Mecca jedọsa ya si na ịna-eje piramid ịna-eje pilgrimage gịnị mere ugwu nsọ na ọlụ gịnị mere igbu ugwu eh? ebe a na-aga n'Israel na-akụ isi na ahụ aja ebe ahụ ka ama Igbo mma ebe ahụ ka ugwu ịtọ mma n'enugwu ebe ahụ ka nsụka mma kedu ihe anyị ga-eje tụfusie ego na ịma pilgrimage anyị gọọmenti na-ewepụta 700 million 700 million for pilgrimage to Mecca and pilgrimage to to to to to to Israel every year. Igbe ego one igbe ego one a na-akwafu every year to pilgrimage na Mecca pilgrimage na Israel eh, ị na-agwa m na isi dị anyị mma ị na-agba m na isi dị anyị mma mma ụnụ ga-atụfu ego ọ ga-eji wee nye ụmụazị nri pie ụmụazị akara na acha ebe jizọs zọrọ okwu nna nwanne ebe jizọs zọrọ okwu what Mata, ebe mohamed biri aka kedu ihe ya nwere ike ime na naijiria ekọnọmi eh? kedu ndị na-enweghị ọrụ plesi ndị enweghị ọrụ enweghị ọkụ enweghị ụzọ ị na-agwa m na anyị na-eje pilgrimage somewhere nna nwanne na ọ dị ka in fact eh, a ga-atụ anyị ịga a ga-atụ anyị ịga because anyị emerụ ebe onye nwe ụlọ ga-ama ha ga-adị proud gaa na news na news na news o public news si na enwere budget for 700 million for pilgrimage pilgrimage so ị na-agwa m na my own ancestor my fathers does not have a holy place mana ewepụtara something ewepụtara gaa na British Museum there is no one single british artifact in that museum okay if you go to any western america all the whole artifact in the museum na africa god then why don't we have a pilgrimage in this ka ebe si wepụta that thing why don't we go pilgrimage ebe si wee wepụta those things ị gara na jerusalem to pilgrimage show me one single artifact from jerusalem one i will resign one single artifact from jerusalem i close this radio tell me one single artifact from medina mecca i close this thing one single one amechie redio a ka ezi ihe na-agara ebe ahụ for pilgrimage ee nwanne ihe akwa nkwa agha aka ngosi ebe ga ada gaa na the whole world all the whole artifact is in their museum ifu 100 ebe ahụ ị ga-afụ nke ndị Africa na south america all the whole artifact nọ na south america go and look their nose big big nose big big ears that means ọwụ ndị ojii Tutankhamun Tetuankan amamihe na-akpọ ya akpọ na mexico go and see them the mayans go and see them the original aztec go and see them the moors go and see them but anyị ma na onwe anyị enweghịzi one single pilgrimage nsogbu adịghị we give you one anyị ga-enye gị na pilgrimage na leja anyị ga-enye gị pilgrimage na igbo ukwu anyị ga-enye gị pilgrimage na ugwu nsọ na ọlụ anyị ga-enye gị pilgrimage na ama igbo anyị ga-enye gị pilgrimage na ebe ọzọkwa aka nkụ n'ugwu atọ ebe e nwere piramid anyị ga-enye gị pilgrimage na nsụka all those ancient igbo because anyị nwawo ndị nsọ ala our own ideology is deep rooted in igbo land so our holy place bụ igbo land is our holy land ala nsọ bụ igbo land for us nsọ ala is our belief system for us so ihe ọ na gbasara igbo tourism bụ n'ala igbo ka anyị ma ọ dị ihe waterfall nọ n'ala igbo ọ bụ our own ọ bụ ihe anyị ma as a life not Israel not Rome not Mecca no single god from there we know we only know chukwu chineke ọha simple onwe ezi ọzọ any other god we don't know you got go ya marazi because ihe anụnwa bụ confusion or virus all this thing bụ virus ihe nọkọta ị na-agwa mma ụnụ maka chukwu ọ na-agwa gị maka jizọs eh? kedu ihe mgbe anyị na mmụọ na enweghị ike ịkpọ chukwu why must mmụọ ụnụ call jizọs ndị igbo si ala nsọ ala kedu ihe na-akpọrọ ala ịma ha na ala ma ala ka ha na-ekwu maka ya don't you know ị na-anụkwa igbo gịnị bụ ala na ala na english ala means ala ala ala ala nsọ ala ka a na-ekwu ha si gị nna nwanna achọghị m ị na like irivere information ebe a ha si gị ala ụwa kụba arụ ala kpụba arụ ala kpụba arụ ala na-akpụ ala na-akpụ arụ ala na-akpụ arụ ndị Igbo si gị tụlitebe ha o ala tụlitebe ndị arụ o tụlitebe ha o ala tụlitebe ndị arụ ma ndị na-eme njọ ma ndị na-eme mma ala tụlitebe nụ ha o onweghị onye muslim nwere ike ịgwa gị ihe ala ụwa kụba nwanne ịgwa m i close this today ha nwere ike ịga na google the nonsense ha nwere ike ịga na google si gị definition of ala ụwa kụba no ala ụwa kụba arụ means ala na-akpụ arụ because ha na-akpụ arụ nwanne ime ọkwapụ gị ọkwa na-agị Jerusalem ọkwa na-agị Rome ịkụkatị ya ninja ọkwa na-agị Abuja ma Lagos ana na-akpụ arụ ọ na-hazi akpụ arụ tata ichere ihe na-eme gị bụ aka ichere ihe na-eme gị bụ aka nwanne ihe nwatakịrị fụrụ rie enu osisi okenye nọ na nene ihe nkịta fụrụ na-agba ụja ewu afụ ga-ene esi ala tụlitebe ndị arụ tụlitebe ha ala tụlitebe ndị arụ ma ndị na-eme njọ ma ndị na-eme mma ala tụlitebe nụ ha nwanne omegị taa omechi omeghị n'izu ome n'ọnwa ọ ga-abọ gị ike ala na-abọ mmadụ ike ala na-abọ ike ọ ga-abọ gị ike ọ bụọ gị ike nyaa ala na-abọ ike ịmahụ <laughs> nwanne were ofu ọka ọka iche ịma ihe na-ekwuru ofu mkpụrụ ọka tụọ ị naanị opuo so ịtụnyere ihe ebe opuo ịmaha na enwere pawa nọ dị ya icherekwa gị mma ebe ịtụnyere mkpụrụ ihe opuo ịmaha na ọ nwere fọs you don't know because we have been deceived and bamboozled ị were mkpụrụ tinye n'ime ala opupute ịmaha na ike nọ ya you don't know ị na-eme arụ mebe arụ nna gị atụọrọ gị asị igbo language bụ fundamental original language so ihe ọ bụla ha na-agwa gị bụ real life ọ sị gị nsọ maka na ala bụ soul ala bụ soul ha ji wee sị gị erikwene the fruit in the middle because the fruit in the middle begin to divide your mind don't divide the mind ọ sị gị don't divide the child don't divide the child ha gwara na Solomon's book don't divide the child eri na mkpụrụ dị n'etiti ndị Igbo ji wee sị gị ịfụnanya ịfụnanya because love hot ọ gwara gị agwa once you love something we die death came from love if you love you die because ọ ihe na-atụrụ egwu ọnwụ because you love life if you don love life you don fear death you love life you fear death the source of death is love period so nna gị gwara gị ihe niile agwa na nsọ ala dị nsọ is holy go and do your own research because ihe ọbụla m gwara gị ebe a go and verify ala means soul soul that's why ha ji wee sị gị na ala is God ndị Islam because Igbo language dey interpret isi ala simple because na ha dere n'Islam go and read it in English ka ịhụ na ọ bụ igbo ka a na-ekwu maka ya enwere nwere ikirichi dị ya enwere enwere agbaghara ndị na ebe ahụ akọpịrịcha igbo langweji ha ejebeghị ntapriti buru bịa na akọrọ m tu gịnị bụ ala wakụba arụ gịnị bụ ala wakụba arụ gịnị ka ọ bụ nothing ala na-akpụ arụ ọkwa kemgbe ha na-ekwu ya kedu mgbe ndị islam ji ekwu ala wakụba arụ kwa mgbe ha ji ịkpụ arụ ọkwa mgbe ha ji ime ihe ọjọọ ọkwa mgbe ha ji ịkpụ arụ ka ha na-ekwu gịnị mgbe ha na-ekwu alabakụba ọkwa mgbe ha ji ịkpụ arụ ọ mgbe ha ji ije ime ihe ha fili na ọ dị against their belief sistem ka ha na-ekwu na ala na-akpụ arụ na ha na-abịa ịkpụ arụ n'afọ ala ha na-abịa ịkpụ arụ n'afọ ala ihe ha na-ekwu go and do your own research go and verify jee jee verify ya ha jere ịkpụ arụ ka ha na-ekwu the thing simple abụkwa na-akọ nakwa na-akọ na-akọ na-akọ nwanne igbo bụ supa ịghọta asụsụ igbo nwanne ọbara bara gị uru ịghọta asụsụ igbo ọbara bara gị uru igbo bụ alaeze a na-ekwu maka ya alaeze a na-ekwu maka ya n'ụwa ka ọ dị alaeze a na-ekwu maka ya n'ụwa ka ọ dị ọ bụ ndị igbo bụ only people bara god chineke chineke chi na eke psycho and dynamic creation and, and, mode destroy and create yes ha gwara gị sị gị na ọ bịara ịzọpụta ndị mmehie kee ka ọ ga-esi ndị mmehie ọ ga-agba ha ọkụ narị n'ihu ha because chi na-agba ọkụ eke na-eme odu eme odu ndị Igbo sị gị na enwere eke na-akpụ dayamond n'ọnụ alegori of igbo ọ na-akpụ diamond n'ọnụ o ruo e nwere ebe o jere na nke na n'ụlọ o jere o dosa diamond ya ka o jee kpaa nri nwaanyị ahụ eburu ikwe ikwe ịma ihe ikwe miniri na n'ọnụ igbo ikwe bụ ihe eji asụ nri kpuchie dị diamond eke ahụ abịa pịagide dị ọdụ na na dị ikwe ahụ pịagbuo onwe ya ọnwụnwụ so so iwọchị ya dịsi igbo alegori mara na ndị igbo ma bụ machasị about life even deeper life dipa ime ime ndụ karịa ndị ọzọ niile ịghọtago ha na-ekwusi maka nke ha mana ịgwa ọji ige ntị n'onu igbo nwanne ma na igbo dị omimi ige ntị n'onu igbo ịma na igbo dị igbo abụrụ asụsụ igbo asụsụ ndị mmụọ igbo asụsụ a na-asụ bifo ụwa apụta bifo mmadụ apụta bụ igbo ka a na-asụ n'ivin mgbe enwebeghị mmadụ igbo ka a na-asụ dị ya bikos onweghị ka ụdị asụsụ a ga-esi wee dị dịnwu n'ụwa igbo ka a na-asụ hapụ na a na-ede na latin a na-ede ede na latin taa mgbe ndị ochie ọwụhụ latin ka eji ede today all translation into latin ka anyị na-edezi today the original ọbụghị latin ịghọtago bikos onweghị ka mmadụ ga-esi wee sụọ ụdị o nwere ụdị igbo a ga-eme asụọ ị na-asị nwanne with this kind meaning not dangerous to a child eke bụ diamond unu ama ihe ya. bụ pinogland the pineal line ka a na-ekwu maka how can nna gị ga-eji wee kwuo ụdị okwu a na-ekekpu diamond nwanne the real eye nọ n'ime ebe a all the mind bụ the real eyes not the projection ihe ifro projection that's why eji e use for media propaganda because o represent the propaganda all visible light o represent the propaganda proportion proportion that is why eji use for media propaganda nwa bekee understand these things that's why image matters a lot to the mind because image na replace what is been there before or replace it with image to create a new imagination to your brain before you marry ihe na-eme atịwa mgbe ibido mebe mbe iberibe before ị mara ihe na-eme ịghọ onye iberibe ịma na transform go gari format go gị so ụmụ ibe ntọala igbo onwezi anyị nwere onwe anyị hmm. anyị achịgo ezi igwe ezi igwe chukwu meghere anyị ụzọ nke igwe o meghere anyị ụzọ ndị ntọala anabago ụnụ ga-anọ ọma ụnụ n'anya ị ga-anọ na-achọgodi na uke enu dị n'uke anyị ọkụ ịhụrụ ala igbo ahụ anyị ga-akpakọrọ ya akpakọrọ anyị ga-eme ya mkpakọrọ nwanne jidenu jidenụ dị gọọmenti nsogbu adị ụnụ ga-anọ otu a ndị igbo nọ n'ọkwa ga-abịa na-ayọ ndị igbo ndị nsọ ala ha ga-awụgodi bifo ha ga-awụ ndị nsọ ala bikos ọ ha wụrụ ndị nsọ ala the redevelopment ebido nwanne onye ọjọọ can never give you what is good onye ọjọọ agaghị enye gị ihe dị mma never ever so onye ọbụla ga-enye gị ihe dị mma bụ ezigbo mmadụ so unless ma ị nwere onye nsọ ala as a governor that means ọ ga-enye gị because ọ ma na ala dị asọ to start with onye na-edebe ala nsọ onye kwere na ala Igbo ala nsọ e ga-ewere ego jee tinye na Switzerland asị onye kwere na ala Igbo ala nsọ aga ewere ego jee tinye na-arụ refinery na ka ha na-akpọ ebe a na Dubai ọ na-arụ bank na Dubai so nwanne enwere ozi otu ọzọ esi eme ka esi eme n'ụwa ka esi eme n'eluigwe period enwere ozi otu ọzọ anyị nwa na onwe anyị ewu ndị nsọ ala igbo ka o si ebe a banye tata ka ị mara amara anyị nwawo ndị nsọ ala na igbo anyị yikwere na chukwu igbo anyị yikwere na ihe niile gbasara igbo nwere ihe bụ ihe ọjọọ na igbo mmadụ bụ ihe ọjọọ adị mmadụ nwa ana nke ya aga ana ihe anyị nwa dị ndụ nọzibụ ịkpụ arụ nke ahụ metere emete kwapụ ya n'ụzọ ka ndị dị ndụ bụ ụzọ bie ndụ ịghọtago ihe anyị nwa n'ọbụ nwanne ịnyụchie nsị ụzọ ị ga-ezu o metere buru ihe onye metere o were isi eburu ị gaghị ata ahụfụ onye ọzọ ahụfụ ị na-atachite nke metara ụnyaahụ onweghị onye na-anwụchitere mmadụ ọnwụ onweghị onye na-atachitere mmadụ ahụfụ ahụfụ ọ bụla ị tara n'ụwa bụ ihe ị metere onwe gị ahụfụ anaghị eme nchi ya anaghị echi ya ahụfụ echi ya so onweghị mbụ m ga-asị na igbo na-ata ahụfụ gọvanọ na-eri ego eburu ego arụ ụlọ ọ naghị atọ ụdị awụfụ ahụ na-ata mana n'ime obi ya ahụfụ nke edịara ya onye ọbụla abụghị ofu so nke ahụ ị na-atara onwe gị ị na-atara ya onwe gị ọ bụghị onye ọbụla o nwere ndị bi legos bi VGC kọntena 200 a na-abata everyday na legos ndị Igbo na Abuja 200 containers every week so ahụfụ gị na ya ahụghị ofu o nwere ike ọ na-ata nke gị na ụdị ọzọ ị na-ata nke gị na ụdị ọzọ so ị nweghị nchezina na Igbo na-ata ahụfụ ile general form no nwanne iwuru onye nsọ ala afrigo gị iwuru onye nsọ ala from that moment i kwuru n'ime mmụọ na eziokwu from that moment your own is been freed ifrigo ozi process ka enidri to begin to wash you saa gị ezigbo arụ because isi dosbin pụta asa gị ezigbo arụ sapụsị ya nonsens nọ gị n'isi ịdịkwa asọ ka ị kwesịrị ịdị nna gị dị asọ nne gị dị asọ ọgwụkwa ha nke ndị na-eje ụka nke ndị a na-emekwu mgbe ndị gboo ndị nna nna anyị ha dị asụ ndị nne nna anyị ha dị asụ sọsọ ndị igbo na-eyi uzu ndị mbụ o nwere ebe ọzọ nọrọ eyi uzu mbụ na amaya mbụ ịbụ asụ <laughs> kedu ihe wụda atịrị onye mbụ onye bidoro ihe ibu ihe onye mbụ karịa ndị igbo na-eyi uzu okpokpo asụsụ ndị igbo na-asụ okpokpo asụsụ onya ka mmadụ ga-enesi anya na-asụrụ nwa ya oyibo ịma ihe a na-akọ na English ka anyị ma ihe a na-akọ n'English anyị na-asụ English anyị my my daughter speak good English oh he she she, she learn it from from from this Disney World Disney World my daughter watch this Disney World she speak good English and so what and so what ọ na-asụ gịnị mezie ọsụsụ ọdịbebeghe nni o ọ na-asụ good English nonsense ebe nwanne ebe e zoro ihe eji wee kee ụwa bụ n'Igbo ka ọ dị mụnwa na-agwa gị enweghị kọmpanị a na-akpọ Igbo I don't own any company called Igbo no so onweghị any benefit isi ọ wee ikwere n'ihe a na-ekwu na enweghị benefit enwekweghị ebe edere e e ikwere ha na destiny a money will go into my account ọgwa ha eziokwu ịghọtago so anagụ m elesi gị ọgwụ ọbụla ka igoro anagụ m asị gị kwere kwere ihe m na-ekwu no sọsọ ihe m na-ekwu bụ na ndị nna nna anyị ha si m kpọkọta ndị be anyị ọnụ tụwara ha eziokwu a ha nyere m sị m tụwara ụnụ eziokwu aha bụ nsọ ala igbo na ụnụ kweda nsọ ala igbo na ha ga-enyekwa ụnụ onyinye ahụ ha nyere ụnụ na mbụ na ọha nwa napụrụ ụnụ ike ahụ ọha nwa napụrụ ụnụ ike maka na ha kere ọfọ ha kesịrị ọfọ desa ụnụ ewere ọfọ aha tụfuo nye ka anyị ji wee bido taa sị na anyị na-ekene aka kere ọfụ kene ndị mbụ kene ndị ọkpụ na ndị egede ọ bụ ihe a ka nwa bekee na-asị na afa nna na nwa na mmụọ nsọ period ọ bụ anyị nwa nwa bekee many of them amara ihe bụ n'afa nna na nwa na mmụọ nsọ ha mara ndị niile ndị igbo na-eje ụka ha gwagodi m what is n'afa nna na nwa na mmụọ nsọ ha gwa m ihe bụ na afa nna na nwa na mmụọ nsọ I want to know na nke nna na nke ọkpara na nke mọnsọ ndị semens kedu ihe ọ bụ bata aga m agwa gị ihe bụ akakịrị ọfọ gwa gị ihe bụ ndị mbụ ndị ọkpụ na ndị egede n'ọbụ ya wụ session of the cross a na-ekwu maka ya so ọ ka mma na ị gara na nke ruoro gị aka nwanne nke aha a nyere gị wụ ọnọ nse eru aka ebe ọ na-eteka nke aha wụ ọnọ nse eru aka ebe ọ na-eteka ebe a sị ọnọ a sị ọ na-agụ na ọ bịago na our own Messiah abịabe Igbo Messiah wee come nke ha abịago na ịka na-eche ya nke ọ bịara abịa anya ọma na nke ọ bịara abịa o ji anya ọma na ịka na-eche ya mba nke anyị abịabeghị ọ ga ya abịa abịa anyị na-awụ ụzọ anyị na-asụ ụzọ anyị na-asụ ụzọ nwanne ala Igbo ga-emesịa bụrụ the best place on earth onye ọbụla ga-achọ ivisit ala Igbo or even anybody on this earth because the story on that land is not written anywhere in the world the story on Igbo land is nowhere on earth so anybody on earth because ihe mere bụ na ndị mmadụ hapụrụ dis people ha na-ekwu maka Igbo na-agwa anyị our own story no ndị nsọ ala we write our own story ọ na-abịa ka anyị nweta akwụkwọ nsọ ala Igbo anyị let it come out ha gụsịa ya they will come to Igbo land for research ha ga-abịa n'ala Igbo for research because there is evidence of existence of Igbo people ndị Igbo being the people who created this fundamental of this philosophy of religious philosophy ọ bụ ndị Igbo create to wash to develop the mind of a higher man yes we did Ọbụ bụ anyị nwa lere the foundation of mind development mind cultivation mgbe ndị mmadụ ka bi n'ụlọ mkpa aja na-ebine n'oisi we rose from above to develop it anyị nwa matara na man can become higher if you give them good information we did anyị mere ihe that's why ndị nkịtị today do not understand it ha sebe arụsị na-ekwugheri because their mind adịghị higher enough to understand higher knowledge ha adịrị ọcha ha bịa ka a saa ha ahụ ndị be anyị na-atụ nzu aka nzu kpọtụ ndị nkịtị ga-eburu nzu n'aka na-ekwugheri ha mara ihe ọ bụ ịfụrụ nzu ka o si acha ịfụrụ ka ọ dị nzu ahụ ipisisi ghọọ dọst ọghọọ nzuzu ịkụrie nzu ahụ ọghọọ nzuzu ịka nzu itinye w ọ bụrụ ịkwa ozu itinye nzu ịka nzu w ọ bụrụ ịkwa ozu ewe ya so ụmụ igbo igbo dị egwu ndị igbo na-azacha afaza afaza ụwa dị egwu ndị igbo na-aza ụwa dị egwu mm, asisonem ọ ga-adịrị ụnụ na mma ma ndị kwere ma ndị ekwere ha ga-emesịa kwere maka anyị mana ha enweghị ọpshọn ha ga-emesịa kwere a sị na agbasi ọsọ agụọ maịlị anakwa ha anyọ mmadụ biko anyọkwana mmadụ biko maka ihe mmadụ biko ọwụ disiv ka ị na-edisiv ya ịyọkwana ya biko gwa ya eziokwu eziokwu bụ ndụ ndị Igbo sị na eziokwu bụ ndụ eziokwu bụ ndụ eziokwu bụ ndụ atụghara mmadụ asị mana ọ bụrụ na oru họrọ gị sị na oru họrọ gị mana bizinesi ebugo anyị mmadụ ga-egote ahịa 5 naira ọtụtụ esi ha na o gere naira ka o nwee ike iri gen gosi ịgwa na o gere 5 naira onye nwere ike sigresi ya 5 naira 50 mana ịgwazi ya na igwere 20 naira ọ sigresi ya 19 naira so ka ị nwere ike iri iri uru ọ maa ya ebido tụba asị ya and na ị gaghị eme ya ndị ọzọ mee ndị ọzọ nwere ike inwe ha n'ahịa ma ọ bụrụ na mmadụ na-agba ọsọ ahịa ọbịa na chọpụ gị si gị nwanne na ya chọrọ ịkpọta onye ahịa ebe a nke ga-etinyere ya 20 naira n'elu ya isikwana mba kpọjere ya onye ọzọ isiri ya eme ọ ya kpọtara gị onye ahịa mana ọ ka mma na mbụ ọnụ kama erichedachi ụzọ nke m akọla m ịkpọtara na m kama m bịaba buru ọnụ na ọnwụ na ị chọrọ ka m nye gị ego nsogbu adịghị ndị ahịa ahụ ọgụ na m 100 naira enidi m igwe onye ahụ na m gụrụ ahịa ego na tutu ọrịa asị mba nwanne nche ire ahịa 100 naira mgbe na nchọ ire 100 naira ọsọ gwa m na m gwere 1 naira ọ ihe nche ozuru to sell isi ka isi bara ya asị ọ ga-eme gị ịmụta isi asị isirizie gaba nwere ike isi kwụsịrị nne gị na nna gị asị a na-amụta ya amụta ọ na-ama ahụ so ọka mma na ị gwara ya sị ya nwanne biko ihe a ana m eri ya 200 naira ọwụ na ire ya o nwere nke ruoro onye ahụ ị ga-enye enye ya mata ọwụkwa maka disi fraudulent ime bizines asị nwanne ọ na-ere isi na abụ ọkwụ unu recha dị ahịa unu esebe okwu ụnụ resi dị ahịa onye ahụ ga-abịa sị gị nwanne enye nke ya ife mara ihe na-eme na akụwa bọtụrụ na ọ sị gị tiri 100 naira ga tiri 20 naira na ihe gị na-akwụ ọgwụ ọgwụ gị ọgwụ gwara gị agwa n'oge na 100 naira ije tinye 20 naira oke onye egogo dị ahịa na nyezie ya nke ya gịnị ya enwebe ntụrụ so ọka mma na iji n'oge mara ndụ ị chọrọ ibi nwanne ego ya that's why anyị nwebụ ndị nsọ ala next year anyị na-ebido agriculture this year wugodi this BRICS industry BRICS ihe anyị ji wee mee BRICS ya na ka anyị nwee ike ime affordable house for our people ka ha nwegodi ebe obibi next year bụ anyị na-aba agriculture on tuesday anyị na-eje na odenigbo redio as we do everyday every tuesday odenigbo redio anyị na-agbasa ozi gbasara nsọ ala igbo na anyị nwawo ndị nsọ ala igbo na anyị na-ewetara ndị be anyị ka esi ebi ndụ ka ndị igbo si ebibi ndụ na gboo anyị ga-enwekwa n'ọgbakọ na ala igbo niile ebe anyị na-agbakọ ebe a na-akpọ obi obi nsọ ebe anyị ga na-akọwara ndị ụmụnne anyị gbasara ibi ndụ nsọ ala ka ha wee nwee ike ịmara na ala Igbo bụ ala nsọ n'ime ihe ọjọọ ebe a n'ala Igbo ga-achụpụ gị na ndị niile abi n'ugwu Awụsa ha eji ha anya ọma ndị bi na Abuja ha eji ha anya ọma ndị bi na Lagos ha eji ha anya ọma kedu ka mmadụ ga-esi wee nata Krismas 5 days ọmapụ ji na ezigbo ihe na-eme mmadụ batara na nna ya only Christmas December 5 days 5 days 6 days 7 days ọmapụ na anị nna ya anị nna ya na chi ọsọ achị ọkụkọ nyụọ ahụrụ a na-achụọ ya ọsọ nwanne ị nwere ike iche na because of business na-enweghị ihe na-eme n'ala Igbo enwere ndị bi Lagos enwe ihe ha na-eme enwere ndị bi Abuja enwe ihe ha na-eme enwere ndị bi ugwu awụsa enwe ihe ha na-eme so ka ihe ha na-eme ebe ahụ ka ihe ha na-eme ebe ahụ isi na alaghachi ya ọzọ gị nke ọ na-emere enwere ndị na-ala bekee 20 years enwe ha akwụkwọ jebe ejebe adịghị mma na adịghị mma ga ihe wụ dia on ebe ọ si e, e, e, ala Igbo enwe ihe dị ya ebe ahụ ị nọkwana na-egbe ihe ị na-eme den ka ihe na-ekwuzikwe ndị a na vileji ha ha nwere hectares hectares of land enwere ike ịkọ fud zụọ ọkụkọ mee ihe niile ọ hapụ ya gaa na Lagos lara n'okpuru briji nwanne ọ bụ ihe ọma ọ ihe ọma dị ya mba na so that means e nwere ebe mmiri si baa na opi ụgbọgụrụ bịa na nsọ ala nwanne ọkwa na ebere ọkwa na ebere hapụkwa na ndị akụkọ ndị mmadụ ga na-agwere ndị akụkọ nọkwa n'ụwa ahụ ndị akụkọ jukwere eju ndị akụkọ a ga-achịkwa ndị ndozi ọdịnala asị ha ndị nsọ ala asị ha nwanne <laughs> onye ukwu si na njerika onye nta si na njerika onye ọbụla si na njerika onye bụzi onye ọjọọ emesi ife ị na-eme n'azụ iche na ọ dịghị onye hụrụ gị ya bụrụ na m ahụghị gị chineke mụ na-ele gị ụwa agha ụwa e, anyị anya amaghị onye bụ onye ụwa agha ụwa nka sochi ma onye bụ onye enyi m lezi anya na onye ma mmadụ na-egbu ya agaghị m ekwu nke ọzọ maka nke ahụ so mara na amara na enwekwere ndị akụkọ enwekwere ndị akụkọ always dey a ah, ha ga-asị gị ha ji wee si ha ji wee si ya mana ije gọkwa mee research about ndozi ọdịnala gaa gaa mee research about nsọ ala Igbo gaa mee research about Igbo heritage period always message research then you decide for yourself so so only thing we ask you bụ nsọ ala Igbo enweghị ihe ọzọ don't give us anything anyị na-aga ihe ọzọ enye anyị anyị na-aga ihe ọzọ enye na anyị sọsọ nsọ ala igbo ka anyị chọrọ ofu chukwu ofu omume omume ome ume the program running in your system bụ nsọ ala ọ bụ ihe anyị nara nothing more ọ naghị aga eje na skuul ọ naghị aga eje na amerịka ọ naghị aga eje na england ọ naghị aga emere ihe ọbụla sọsọ ihe anyị chọrọ bụ nsọ ala n'ime ya bụ na ala igbo dị nsọ debere anyị iwu dị otu a anyị chọrọ ka ala igbo dị mma ka anyị na-efe n'elu usoro ibe anyị na-efe na-alụ telefonu dozie ala igbo ka ọ bụrụ ala anyị ji ama atụ ụmụaka anyị baa uru sọsọ ihe abụ ihe anyị yọrọ enweghịzi ihe ọzọ anyị yọrọ enweghịzi ihe ọzọ anyị yọrọ so onye na-akọ akụkọ na-akọrọ onwe ya onye na-ekwu okwu nwanne achọghị m onye ọjọọ na oku m ịbụta n'ime otu nsọ ala ma ndozi ọdịnala ị na-eme ihe ọjọọ nwanne ụdị aka nweta katapọtụ agbawa gị isi mkpara katapọtụ pịa gị isi ịjọ ya hie so onye ọbụla a chụpụrụ ebe a hapụ don't listen to the person if ị ga-enye ntị soro na isoro onye achụpụrụ achị onye anụnwa achụpụrụ ya achụpụ hie na isoro onye ahụ isoro ihe ịnwa ahụ akwere n'ihe o kwuru isoro ya pụọ ebe dịgosi nwanne ị gaghị eso a sị na onye ya na ndị mmụọ na-erikọ na-eji ogologo ngaji nke ka esi ekwu ya ekwu mmadụ a na oke ewu na-anaghị eri ji sobe ewu na-eri ji obidoro ibe ji people you associate with decide your destiny since ndozi ọdịnala ma nsọ ala kwubere okwu onwebeghị mbọsọ ekwuru against ihe ọdịmma nke ndị Igbo enwebeghị mbọsọ anyị ekwuru against ọdịmma nke ndị Igbo then kedizi ihe mmadụ nwere ike ikwu maka ndozi ọdịnala ndị mmadụ ga-akọ akụkọ of course yes they will say ndị mmadụ ga-akọ ihe sọrọ ha always but ị nwekwara nwa jụọ m that kind nonsense ịchụ o nwere onye a chụpụrụ ebe a nwanne anyị nwekwara nwa bịa jụọ m because anyị abụghị chukwu anyị abụghị chukwu kere ụwa ihe anyị na-awụ ndị agha nke chukwu anyị wụ ndị agha nke chukwu anyị ga-edozi ala igbo anyị ga-enwe mmeri anyị bụ ndị na-eso chineke anyị bụ ndị agha nke chukwu anyị abụghị ndị agha nke jizọs anyị abụghị ndị agha nke mohamed anyị abụghị ndị agha nke nke nke nke yaweshua anyị bụ ndị agha nke chukwu anyị bụ ndị agha nke chineke anyị na-eso chineke anyị bụ ndị agha nke chukwu gekwe ntị ọfụma gekwe ntị echi echizi na ịmahọ anyị bụ ndị na-eso chukwu anyị bụ ndị agha nke chukwu anyị bụ ndị agha nke chineke gekwe ntị ugboro ka m kwuru ihe o kweghị echi isi m chukwu asịghị chukwu asịghị gị ọ jizọs asịghị jizọs asịghị anyị bụ ndị agha nke chukwu anyị bụ ndị na-eso chineke na anyị bịara idozi ala igbo na anyị ga-enwe mmeri ịnụkwara ihe m kwuru maka bife na-ajụ ese gakwa gekwe ihe ọfụma gekwe ya taa nkwe ya echi bikos maka mgbe ga-abajụ m ajụjụ isi ndozi ọdịnala ajikwe ọdịnala igbo jikwa ọrụ nke a jikwa no ọ bụ ihe m kwuru ọ bụ ihe m kwuru ihe m kwuru na odiyo sinsi ka nka na-ekwu ebe a echenji m anyị bụ ndị agha nke chukwu ndị agha nke chineke ka anyị bụ anyị na-eso ụzọ ya ụzọ ya bụ ụzọ dị asọ ụzọ anyị na-eso ọwụ na ị ga-eso anyị nwanne ihe fere ụnyaahụ hụrụ anwụnta ọwụ na ị ga-akwafu ọdozi your wrong way ị bịa we will welcome you mana ọkwa na ị bịa ebe anyị continue with nonsense nwanne anyị akwa ga ezigbo aka gị na aha ịghọtago because ịdịghị ready ịdịghị ready nwanne ị gaghị anọkọta nnọọ na football team na-eme expect ka ị gbaa na first league chọkwa ka esi ekwe first league division 1 ebe ị mana ị gabeghị division division 3 even ị nọghị na ịdịghị classify sef ịgbali asef ịdịghị ịgba ịgba destin na-ekwuzi okwu ịgba division 1 mba ihe anyị nọ division 1 so ị ga-emegodi trenin ka a mara ma a ga-anabatakwa gị na na bọọlụ atọl atọl bifo a na-ekwuzi okwu ma a ga-enye gị division 3 ma ọ division 1 ma division 2 Mm-hmm. so people don just come and na-akọtu ebe nwanne anyị nwere basic foundation as a system basic foundation as a system period enweghịzi ihe ọzọ ka ọ dị n'elu ka ọ dị n'ala anyị nwawo mmụọ wụrụ mmadụ anyị nwawo nna nna anyị ha nwụrụ anwụ anyị nwanụkwa ebe a taa enwerezi ihe ọzọ onye na-amaghị ihe anyị bịara nwanne chara anyị n'ụzọ ihe anyị bụ ọkụ njem ọkụ ka anyị na-eje ịnọchi ụzọ ọkụ ere gị ịnọchi ụzọ ọkụ ere gị ndị nna nna gị nwụrụ anwụ n'ala Igbo na-akwa akwa na-eti ozu n'ọzara onye maka anyị na-ebe a natara afụfụ ịnwe ahụ a sị na onye ọbụla kwuru ibi na onye ọbụla kwuru egenst ndozi ọdịnala nwere ike ịda ogbu onye ọbụla kwujọrọ ndozi ọdịnala nwere ike ịda ogbu bikos nwere ihe anyị ji anyị na-eji ya neten anyị na-eji ihe anyị nweghị ihe anyị na iji ihe anyị ji bụ anị anyị na-adịghị mma ka anyị bịara ndozi anyị ji wee sị na anyị bụ ndị ndozi ọdịnala enweghị ihe anyị na gị ji so ị gazi against it nwanne chiaka ghọrọ mbọ nna gị even your own father ga fight gị your own dead ancestors will fight you because ọ ha nwa bụ ndị anyị na-arụ ọrụ ha nwa bụ ndị anyị zụtara okwu n'elu ndị anyị gbadoro okwu bụ ndị agha nwụrụ untimely death na ala Igbo because of your own evil mind ndị agha nwụrụ anwụ n'oge ha na-erughị eru ọ bụ ha nwa ka anyị nwa na ebe a na-afightr for ihe a bụ a political movement ọ bụghị freedom fighting ihe a bụ the mind of the land we talk about ọ bụ the mind mkpụrụ obi ana ahụ na-eme ka ihe opuo ihe anyị na-ekwu maka ya ọ bụghị geographical area created by nonsense man ka ya na-akpọ ya from England elugai na ndị otu mba anyị akarịgo ụdị ha ya wee ụmụazị so ikwe na nsọ ala ana Igbo anabataghị as one of the child na nsọ ala nna anyị nke bi n'eluigwe bi n'elu ụwa nọ n'aka nị n'aka ekpe we protect you and welcome you ikwe na nsọ ala ihe ọ bụla itinyere aka ọ ga-aga aga nke bụ ihe ọma ikwe na nsọ ala ị ezigbo onye igbo mmadụ jụọ gị isi anyị bụ onye nsọ ala o privilege to you o wee privilege as an igbo man o wee protection from your ancestors because on the ha bụ ha makere ọfọ ọfọ ha kere ka ha nyere anyị ka iji aga ụmụ igbe ya dịrị ụlọ na mma